AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo chineke hụrụ n'anya ana m anabata anyị niile ọzọkwa n'ụbọchị taa n'ihe omume anyị banyere ahụike n'ezie ana m ekele onye nwe anyị onye mere ka ndụ fọdụrụ anyị na ala ndị dị ndụ n'ụbọchị taa na-arịọkwa ka anyị na-aga n'ihu n'ihe mmụta na onye nwe anyị ga-enye anyị akọ na uche zuru oke anyị ga-eji ghọta n'ozuzu oke ihe bụ ihe chineke na-agwa anyị maka ahụike anyị ka ị na-ege ntị arịọ nke ọgọzie gị ma mee gị mma n'aha kraịst bụ onye nwe anyị amen n'ụbọchị nke taa ezi onye igbo na-ege ntị ị ga-ekwenyere m sị na ihe ọ bụla chineke kere eke na ọdị ebumnobi chineke ji kee ya ụfọdụ mgbe anyị na-emejọ ihe na ọtụtụ ihe ha anyị na-eme n'ihi amaghị ama anyị ma ọ bụkwanụ nleghara anya otu ihe anyị na-aghaghị ịrịba ma bụ na ọtụtụ ihe ha anyị na-eri n'ụbọchị taa chineke emeghị ha ka anyị rie ha erie kama o nwere ebumnobi o ji mee ha otu n'ime ha bụ ihe a na-akpọ ose ose bụ otu ihe chineke kere mana abịa n'ala igbo anyị anyị na-eji ya esi nri mana ọ bụchaghị ihe ziri ezi iji ose esi nri n'ihi ọ na-akpali ọtụtụ ihe n'ahụ anyị nke na-ekwesịghị ka anyị were ya mere ihe oriri anyị kwesịrị iwepụta aka anyị na ya ugbu a anyị na-anụ okwu a ọzọ bụ ihe a na-akpọ jinja anyị kwesịkwara iwelata aka anyị na ya na ihe ndị ọzọ ha yiri ihe ndị a nke na-akpatara anyị ahụ ọjọọ anyị kwesịkwara iwezụga aka anyị na mmanya na-aba n'anya mmanya na-aba n'anya na ụdị ọbụla anyị kwesịrị iwezụga aka anyị na ya n'ihi nchọpụta na-egosi na ọ dịghị ezi ihe ọ bụla anyị nwere ike inweta site n'iji mmanya na-aba n'anya eme ihe na ụdị ọbụla anyị kwesịrị iwezuga ya ihe ọzọkwa bụ ụfọdụ ihe ha anyị hụtara na omenala anyị si na ọ dị mkpa ka anyị were ha na-eme ihe ihe dị ka ọjị a na-ama akụzi taa sị na ọjị adịghị mma ma ọ bụ na anyị ekwesịghị iji ya eme ihe kama anyị kwesịrị ime nchọpụta mara sị ihe a na-akpọ ọjị ọ dị ihe ọ na-eme na ahụike anyị ọ bụrụ na ọ dị anyị kwesịkwara ị na-aga n'ihu were ya na-eme ihe otu anyị si were ya na-eme taa n'ihi achọpụtara m na ọjị nwere otu ihe nọ n'ime ya nke na-emetụta ụbụrụ isi mmadụ nke bụ na anyị kwesịrị ilegharị anya otu anyị si were ọjị na-eme ihe otu ihe m chọrọ ka ịrịba ama bụ ọ bụrụ na gị ewere ọjị mee ihe taa n'ụbọchị ahụ ị tara ọjị lee anya nke ọma otu isi arahụ ụra n'abalị ọ na-egboghịa aga ịrahụ ụra ọ bụrụ na ọ na-egboghịa gị ịrahụ ụra ihe ọ pụtara bụ na ọ dị ihe dị n'ime ya nke merenụ na ịrahụ ụra nke kwesịrị ka anyị chegharịa uche banyere ya ọ bụ ezie na ndị Igbo anyị na-asị na onye wetara ọjị wetara ndụ mana anyị kwesịrị ilegharị okwu anya maka ahụike anyị ka anyị nwee ike nwee ezi ahụike n'ime anyị ihe ọzọkwa m na-achọ ka anyị leba anya otu anyị si were ya na-eme ihe bụ ihe a na-akpọ mmiri ara ehi mmiri ara ehi ma ọ bụ akwa ma ọ bụkwa nnu ọtọbịrịbịrị dịka anyị mụrụ n'oge gara aga ihe atọ ndị a m kpọpụtara ebe a kwesịrị ka anyị lebagharịa ya anya mmiri ara ehi ihe chineke ji nye mmiri ara ehi abụchaghị maka ndị okenye kama ọ bụ ihe ụmụaka ka na-eto eto kwesịrị iji na-eme ihe ọ bụcha ndị okenye n'ihi taa n'ihe mmụta nke ahụike ọ na-egosi na anyị bụ ndị okenye ekwesịkwaghị iji ha na-eme ihe gafee ofe otu anyị si na-eme ya taa ma akwa ma nnu ọtọ bịrịbịrị anyị kwesịrị iwelata aka anyị n'ebe ha dị maka ahụike anyị ọzọ bụkwa ihe a na-akpọ bekin soda na bekin pawuda a na-eji eme achịcha taa anyị kwesịrị ilebagharịkwa anya n'ihe banyere ahụike ha elee ezi ihe anyị nwere ike inweta na ha nke nwere ike ime ka anyị nwee ezi ahụike ọzọkwa bụ ịra mkpụrụ osisi na-achafeela achafee ma ọ bụkwa nke na-achaghị acha anyị kwesịkwara ilegharị anya otu anyị si were ha na-eme ihe maka ahụike anyị ọzọ bụkwa ị na-ara mkpụrụ osisi na-atakwa akwụkwọ nri n'otu oge ahụ mgbe ha abụọ dịcha ndụ ọ dịchaghị mma ka anyị na-erikọta ha ọnụ n'otu oge n'ihi gịnị ihe mmụta na-egosi na ha abụọ na ọ bụghị otu ihe na-agbari ha n'afọ mmadụ nke bụ na ọ bụrụ na gị ejikọta ha abụọ otu oge tinye n'afọ gị enwela aramahụ enwela nsogbu buru ibu maka ahụike gị anyị kwesịrị ilebagharịkwa ya anya ọdọ bụ nri ha dị oke ọkụ na nri ha jụrụ oke oyi nri ha dị oke ọkụ na-emekpa anyị ahụ ọtụtụ mgbe anyị anaghị enwe ndidi chere mgbe anyị kwesịrị ime ihe anyị na-achọ ka ọ dị anyị ọsịsọ mgbe niile anyị kwesịrị iwelata aka anyị na ndụ ndị dị otu a ọzọ bụkwa ị na-enye oge anyị richara nri tutu anyị erie nri ọzọ ọbụladị dị akwụkwọ nsọ mere ka anyị mara n'akwụkwọ onye mkpokọta bụ eklesiastis n'isi iri amaokwu nke iri na asaa ya asị na ala bụ ihe a gọziri agọzi mgbe ndị eze nọ n'ime ya na-eri nri mgbe o kwesịrị ka ha rie ihe n'ihi ịdị anyị ngwa ngwa n'ụbọchị taa ya eme anyị adịghị atụsa ahụ mee ihe o kwesịrị ime onye Igbo na-ege ntị achọrọ m ka ị mara na nchịkọta nke ụbọchị taa sị na ihe ọ bụla ga-emefere ofe anaghị adị mma nke bụ anyị kwesịrị iri ihe otu o kwesịrị ka anyị rie ya anyị kwesịkwara ịna anyị nọtụ anyị ebute ọnụ dịka m mekwara ka anyị mara n'oge gara aga n'ihi ọ dị mkpa maka ahụike anyị igbo na-ege ntị ọtụtụ mmadụ taa enweela ọrịa anya n'ihi iri nri n'oge na-ekwesịghị n'abalị anyị kwesịrị ileghara ihe ndị anya maka ahụike anyị ka ị na-aga n'ihu na-ege ntị arịọ m ka chineke anyị onye anyị na-efe gọzie gị ma mee gị mma na n'aha kraịst bụ onye nwe anyị igbo ibe m ka anyị kelee chineke onye nyere anyị ndụ taa ka anyị jaa ya mma na ihe ọma niile nke ọ na-emere anyị anyị ekelela nwanne anyị nwoke John pal onye nyere anyị okwu nke ahụike na-asị ma anyị kpachara anya n'ime ihe niile anyị na-eme gbasara ahụike ekpere anyị bụ ka amara chineke bara ya ụba ya ma na ezinụlọ ya kudo chineke chia n'ime ndụ ya anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria chetakwa na email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dọtcọm maọbụkwanụ gị tinye awr.org asụsụ igbo chekụta tinye asụsụ igbo awr.org asụsụ igbo kọrọnụ nwanne gị nwaanyị n'ekwentị na nọmba nke a 07063637224 07063

mmehie m anya zanụ m ekpere mgbe mkpapụ gị jehova biko nụrụ arịrịọ anyị nyere anyị aka ebe ụmụ akwụkwọ ndị lere ule jehova biko nyere n'ụwa aka ekpere.

zam eze zam zam epe torarịrị anyị elela mmehie anya elela mmehie zam zam zam zam zam zam biko elela mmehie m anya zanụ m ekpere ndị na-achọ dị jehova biko nụrụ arịrị anyị nyewe dịdị mma ndị na-achọ nwunye jehova biko nụrụ arịrị anyị nyewe nwunye dị mma kpọkuru gị jehova biko elela mmehie m anya zanụ m ekpere mgbe m kpọkuru gị jehova biko nụrụ arịrịọ anyị nyere anyị aka ekpere.

biko nụrụ arịrịọ anyị nyewe nwunye dị mma ndị na-achọ nwa jehova biko nụrụ arịrịọ anyị mepe akpa nwa ha ndị na ọrụ jehova biko nụrụ arịrịọ anyị nyewe ọrụ dị mma anyị ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma na onwe ya amaara m na chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nụrụ taa ka anyị dere mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ ekele dịrị gị chi onye na-agbanwe ọnọdụ oge awa ahụ eruole mgbe okwu gị nke na-agbanwe ọnọdụ ndị gị na-abịa ịwụsị anyị dị ka ibiri gị ana m arịọ mmụọ nsọ ka ọ bịa kwuo n'ime m ka okwu nke a na-apụta ugbu a bụrụ ọgwụgwọ nsọ nye obi ndị gị arịọ m na amara n'aha nwa gị bụ jizọs kraịst amen isiokwu anyị ji bịa n'oge awa bụ nke m kpọkwasịrị ọnọdụ gị aha gị agbanwe ebe m ga-ewere ihe ọgụgụ mbụ n'akwụkwọ ihe mere nke anọ amaokwu nke itoolu ruo na nke iri ọnọdụ gị aghaghi agbanwe ebe ahụ na-asị otu a ma a sọpụrụ jabes karịa ụmụnne ya ndị ikom ma nne ya kpọrọ aha ya jabes n'ihi na a ya n'ihe mgbu jabes wee kpọkue chineke nke israel sị ọ ga-adị m nnọọ mma ma ọ bụrụ na ị gọzie m n'ezie meekwa ka oke ala m rie nne m ọ bụrụkwa na aka gị ga-adị nyere m iwe mee ka m pụọ n'ihe ọjọọ ka ọ ghara iwuta m chineke wee mee ka ihe nke m rịọrọ bịaruo m arụ jabez onye nne ya mụrụ n'ihe mgbu ee kama ọ bụ onye a na-asọpụrụ ụmụnne ya ndị ikom dịka akwụkwọ nsọ gbara ama ya ebe a na-asọpụrụ ya karịa ụmụnne ndị ikom gịnị butekwere na oke ihe mgbu jabez aghọta na ọnọdụ ya na-abụghị ọnọdụ ya kwesịrị ịnọ dịka ọ dị n'obi ọtụtụ ndị kristian taa ọnọdụ anyị nọ abụghị ọnọdụ chineke kere anyị ka anyị nọrọ jabez tiri mkpu n'oke ụlọ ọgbachi gị nkịtị jabez bekuru chineke nke na-agbanwe ọnọdụ chineke na ọ ga-adị m ezi mma na agọzi m n'ezie ọ ga-adị m ezi mma ị ga-eme ka oke ọlụ m saa mbara ọ ga-adị m ezi mma na ị ga-agọzi m mee ka ihe ọjọọ si n'ime m wee pụọ mee ka arịrịọ m rute gị ntị jabez tiri mkpụrụ okeolu jabez bere akwa n'okeolu chinaza aza ekpere bere aza ya ekpere chi na-ehicha anya mmiri bịara hichaa jabez anya mmiri rut nwunye nwa naomi nọkwa n'ọnọdụ ọjọọ na-abụghị ọnọdụ chineke dowere ya ka ọ nọ rut agbaghị nkịtị rut kwegidere na chineke nọgidesi ike na chineke ọbụna mgbe nne ndị nne di ya si nne lawana na di gị anwụọla agaghị m amụli nwa ọzọ na akala m nka ọ bụrụkwa na alụọ m di mụgharịa nwa ị ga-echeli ka ọ lụọ gị rut si aa nne di m aga m esoro gị ọnọdụ m ga-agbanwerịrị aga m eso gị ebe ị na-ala ka m na-ala ebe ị ga-anwụ ka m ga-anwụ ndị gị ga-abụrụ m ndị m chi gị ga-abụrụ m chi mgbe chineke hụrụ obi ya nke tiwara etiwa igbete maazị nke rut jeova gbanwere rut ọnọdụ mee ya ka ọ nọrọ n'oke ọṅụ mee ya ka ọ bụrụ ndị mmadụ bịara nzukọ na-ekele chineke n'ihi ya ee moses mgbe chineke dịrị ya ka ọ chụrụ m israel gawa moses egwu ekweghị ya ọ sị na ya agaghị agadi jehova moses tiri mkpu n'oke olu na ya agaghị aga ma ọ bụrụ na mmụọ ga-eso ya chineke si ya duru ha gawa na aga m eso gị na mmụọ m ga-ebinyekwara gị okwe nkwa mezuo nkwa nyere ya mmụọ ya duru ya n'ime ihe mgbu na awọm niile n'ime nhụju anya na ọtụtụ ọrụ nke ha nọrọ n'ala n'ala ahụ jehova bịa n'ikpete maazụ nke ndụ ha mee ka ọnọdụ ha gbanwee jehova mee ka ha gaa ije n'elu oke osimiri osimiri uhie ekewaa n'ihi ike onye ọlụ ebube ha agaghị ije n'olu oke osimiri ndị na-amaghị na chineke abịala ịgbanwe ọnọdụ ha ndị iro ha chụchiri ha azụ mana osimiri ahụ bịara lụkpuo ndị iro ha ana m agwa gị taa ọnọdụ ọ bụla nke na-eme gị ịnọrọ nwa chineke gị na-ajụ chineke ma gị ebe ị nọ ọnọdụ m ọ ga-agbanwekwa atụkwala ụjọ ịnọkwala n'anya mmiri anọkwala n'oke echiche jabes kwuru chineke mkpu jabes bekuru chineke akwa agbakwala nkịtị n'ọnọdụ ọjọọ ahụ nke na-adịghị nye chineke otuto na ndụ gị tiekwuo chineke mkpu bekuo chineke akwa n'ihi na ọ sị gị kpọkuo m n'ụbọchị mkpa na m ga-aza gị kpọkuo m aga m aza gị kpọkuo chineke n'ụbọchị mkpa gị a niile ama m na chineke ga-aza gị ma cheta gị hezekai bịara hụ ọnwụ ya n'anya ya sị aa hezekai agbachi gị nkịtị ya rịọ chineke onye nwe m chetakwanụ chetakwanụ chetakwanụ ihe m mere gị jehova nụkwara arịrịọ hezekai tikwuore ya ọtụtụ arọ n'ụbọchị ya olee ọnọdụ ahụ nke ọ bụ nọrọ egwu abịa gị n'obi gị nwa chineke ihe m na-agwa gị taa bụ na ọnọdụ gị aha gị ịgbanwe esta ọnọdụ esta gbanwere onye nwa agbọghọbịa anyị maara akụkọ ya nke ọma onwe gị na onwe gị na o toro na ụlọ nche nke ndị na-eche nche mana chineke mgbe o chetara ya ọ gbanwere esta ọnọdụ ya mgbe chineke gbanwere esta ọnọdụ ya ihe mgbu bịakwara ekwensu bịakwara n'ihi na ọ maara mgbe chineke na-agbanwere ụmụ ya ọnọdụ ha mana esta agbachighị nkịtị ọ si ee abalị atọ mmiri ụmụnne m anyị ga-ebuo na anya agaghị eri nri anyị agaghị aṅụ aṅụ maọbụ rie nri n'ihi na ama m na ọnọdụ nkụgbe ekwensu chọrọ ibutere anyị na chineke aghaghị ịgbanwe ya na ikpetamazụ ndụ esta ee abalị atọ nke o chere ọ chọrọ iru chineke tikuo chineke mkpu bekuo chineke akwa abalị atọ ahụ butere akụkọ ọlụ ebube na ndụ esta nwanne m nwoke nwanne m nwaanyị a ah! ha na nọkwara kwenye na chineke n'otu ụbọchị na chi ya aha gị cheta ya na chi ya ga-ehicha ya anya mmiri ị nọ n'ọnọdụ rechel onye bịara tinye mkpusi e, ee na ya ma na ihe mgbu na chineke wepụrụla ya ahụ akpụkpọ nsọ si na jehova chetara rechel ị nọ n'ọnọdụ atụghị atụ amụghị amụ ọ bụghị mmehie gị jehova echetabeghị gị rịọ chineke si ka ọ gbanwere gị ọnọdụ cheta gị ebe o chetara rechel ọ ga-echeta gị ebe o chetara na ọ ga-echeta gị mee gị ka ọnọdụ gị agbanwee ka ọ bụrụ otuto nye ya n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Redio ka ozi si na-abịara unu Adventist World Radio igbu ọma na-ege ntị kwere na ọnọdụ gị aghaghị ịgbanwe mara na ọ bụ n'ime chineke ka ị ga-etinye onwe gị n'ime chineke ka ị ga-enye onwe gị ka chineke were ọnọdụ n'ime ndụ gị onye ọma na-ege ntị ịnụla oziọma nketa nke si n'ọnụ nwanne anyị nwaanyị onye mgbasa ozi queen grace okechukwu na-echekwutara anyị na ọnọdụ anyị aghaghị ịgbanwe ọnọdụ gị ga-agbanwe n'ime ndụ gị n'ime ezinụlọ gị n'ebe ị na-arụ ọrụ kwere ma nabata jizọs n'ime ndụ gị ihe niile ga-agbanwe ị ga-eji obiọma kelee olisabinigwe imeela onye mgbasa ozi queen grace okechukwu ekpere anyị bụ ka chineke nye gị udo nye gị ọṅụ nye gị ịhụnanya n'ime ezinụlọ gị amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya ezigbo onye ọma na-ege ntị rutena anyị nso na adreesị ndị a arigiria atgmal com at maọbụ at yahoo awrnigeria at yahoo dọtcom chekụtakwana ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 07063637224 chekụtakwa itinye awr.org asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo onye ọma na-ege ntị ka anyị kelekwa ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka chineke gọzie ha ka mara chineke na-edu ha n'ihe ọ bụla nke ha na-eme gị onye na-ege ntị udo na ịhụnanya chineke ka m sị ka ọ nọnyere anya niile ekelela m unu ka chineke dozie okwu ya chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo